ee chie abọọla chi ee unu abọọla chie una bọlachie una bọlachie alagịrịdị gịrịdị ngenụ ngenu gịrịdị ngenụ alagịrịdị gịrịdị ngenụ una bọlachie ụmụ ibe una bọlachi ụmụ ibe anyị nwawo ndị ọdịnala ndị ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ịma nwere ọdịnala nwee ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru tata ụmụ ibe aga m agwa ụnụ ihe mere anyị ji wee bụrụ ndị igbo ebe ahụ afọ igbo si wee pụta ihe eji akpọ ya igbo aga m agwa ụnụ taa mana a nọ nọ abụpụtara ụnụ na anyị bụdị akwụkwọ ọ dị ka okwu mosiri iwu moses otu a ka enu ha akwụkwọ dị adị na ana igbo ịchọgodi ịga ha afọ ya ọsọ gị jere nke eze nri agaghị enye gị ya agwara m na ihe ndị ọdịnala na-eme ọ bụrụ ihe ị nwere ike ịfụ anya eze nri. agaghị enye gị maka eze nri nke ahịa efuru nke etiri 1900 original eze nri ewepụrụ ewepụ go and do your own research original eze nri nwe ndị be eliza wepụrụ ya n'ọkwa tinye onye nke aha n'ebe ahụ taa mana nsogbu adịrọ obere obere ụmụ ibe asịgodi m ka anyị kene eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu na ibe kenekwe ndị ọkpụ na ndị egede asị m udo dịrị unu ebe ọ bụla nnọwo ndị ọdịnala na udo ga-adịrị ụnụ ihe eji si na udo ga-adịrị ụnụ bụ na ndị Igbo si kwụba aka gị ọtọ <laughs> mana ndị be achekwa na iweni aka enu ọ bụrụ iweni aka enu <laughs> nwanne ọ bụrụ na ịma the energy of the force the force of the earth ọ bụrụ na ịma ka o si arụ ọrụ ọ na-aga right angle right angle ka ọ na-aga and ịnọchi ụzọ kwụpịa gị ọya ka ndị be ji wee sị kwụba aka gị ọtọ maka na ihe onye metọrọ were isi eburu ndị Igbo so na mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ ihe ọ na-agụ gị about natural force ihe ọ bụla ndị Igbo na-ekwu based on natural force pump and unu mgbe mmadụ ka na primordial level na primordial level mgbe mmadụ ka bụ anụmanụ mgbe mmadụ ka bụ anụmanụ o nwere ndị pụtara mgbe aha wee na-asị kedu ihe mere ihe dị otu a ji wee dị ihe dị otu a ji wee ndị chọpụtara na enwere force na control the earth onye ka a kpọrọ igbo ha solved the maths otu a newton cosio newton and einstein si wee nwee newton law ọ bụ ya bụ ọdịnala because the ọdịnala ha solved the mass of the electromagnetic force si ha na ọ naanị ka ọ dị ke ndị sọvụrụ ya dị igbo gịnị bụ igbo the same ọha sọvụ ọya ka eji akpọ igbo ịma n'ụlọ ụlọ kpọbụ ya ndị gboo onwerozi minin ị nwere ike ikwu ndị gboo mana ịkpọ ya ndị gboo iwepụ the minin dị the minin ihe ọ pụtara igbo pụtara bụ ọnwụ ndị sọvụrụ bikos ọwụ ndị igbo the first people chọpụtara na enwere force and ọ bụrụ na ị mara this force then you can change your behavior because science will changing behavior of matter <laughs> science ahụ ị na-afụ is nothing but nothing less just changing behavior of what is already in existence changing the behavior that is what you call science na ka m gwazie unu ọdịnala wụ the mass ọwụja wụ the mass ọwụ ya wụ concrete because ihe anyị ji asụ igbo igbo abụrụ asụsụ ịmara ndị mmacha na igbo bụ asụsụ igbo abụrụ asụsụ igbo wi interpretation of the behavior of natural force ka ha si behave how they behave ọya oh, bụ igbo ọ na-asụ asụ and this igbo estọpụrụ ya na 1900 Nyezi unu fake igbo from 1900 ihe nyeghị fake igbo na-enwero meaning the original igbo all the behavior of electromagnetic force which is we call force all the behavior onye ka anyị na-asụ ka asụsụ that's why e, ihe niile a na-agwa gị agwa on the behavior of these forces based on the behavior a ga-asị gị for example enwere ike ịsị gị ihe dị ka igwe bụ ike na etinye chi ike a e na-ekwu about force etinye igwe bụ a na-ekwu about strength mana ike ike mana ọwụ chi na igwe chenjiziri ọya chenjiri dị ike a sị na ukwu azịza anaghị ekwe mgbaji ọ bụrụ maka ihe ọbụla nwere ugwu n'ọwụ ọwụ the matter the substance inside that azịza ọya ka a na-ekwu maka ya ọwụ the matter inside azịza the mass dị igwe dị n'ime azịza ahụ ọya ka a na-ekwu maka ọ bụrụ maka ukwu azịza maka iweta led iweta led kọpa mekwa ya ka ukwu azịza ị ga-agbaji nwe iweta kọpa mekwa ya exactly like ukwu azịza ị ga-agbaji nwunye so ihe mere ị gaghị agbaji nwu dị azịza bụ na something ihe mekiri datin dat mata mekiri dị azịza ọ dị very strong ọ ya mere ị gaghị agbaji nwunye ọ bụrụ maka azịza ka a na-ekwu so ndị Igbo ihe a na-ekwu ihe ọ bụla a na-ekwu bez on how all these things work so ihe mere ndị Igbo eji akpụ ha ndị Igbo because they solve the mass of earth ọwụ ndị Igbo wepụtara electromagnetic dịsi ihe ịfụrụ nwa bekee na-ekwu ịnyịnya igwe anyị nwere ịnyịnya igwe nwee ịnyịnya kedu ihe eji akpọ ya ịnyịnya gịnị bụ ịnya nyawu movin ịnyawu graviti, anyị nwere igwe nwee igwe ịchọkwa ije gold nwa bekee antidestin ị ga-afụ na a na-akpọ klaud mas because ihe ahụ mata na enwere destination all those things dị n'Igbo mana ị na-asụ ya ị na-asụ ya everyday because na-enyego gị 1900 language marazi ihe a na-akọ enwere igwe nwee igwe mmadụ nwee igwe enwere igwe n'elu o nwere ndị nọ ebe a afa village ha bụ igwe igwe ụmụala igwe ụmụala igwe so that means enwere igwe naanị kedu ihe na-eme mmadụ ma ewere ya nye n'ime anị gịnị na-eme inye mmadụ naanị kedu ihe na-eme <laughs> Ụnụ amagha na igwe ihe were ụnụ unu amagha na were cycle na ya bụ igwe ihe once i were something na-atọ ọnụ ya iwere ayọn na mekọta ọnụ tọ ọnụ ya ogwe dị na-egwe ị ga-asị na ị na-eje na nke operator ije gwe ihe isi na ị na-eje ịkwọ ihe ọ bụrụ ịkwọ ihe because ịkwọ ihe bụ ịkwọpụ akwọpụ ọ bụ igwecha ya egwe injin ahụ gwechaa ya ọ kwọpụtabazie ya n'ọnụ ya so ị gaghị asị na ị na-eje ịkwọ ihe ị na-eji igwe ihe so anya ka m na-agwa ụnụ igbo ndị ọdịnala ga-ewepụta ịsụsịa ya ruo plen ịsụsịa igbo ndị igbo ruo plen ọya ka a na-agụ ụnụ ụmụ ibe ma ọ bụrụ na ọ bụrụ ọdịnala ana m ekwe ya everyday ana m ekwe eweji proud ọwụ ndị igbo ọwụ ndị igbo ọhanwa discovera this energy on earth anaghị m ekwe ya ọ bụrụ because na mba onye igbo ọ bụrụ because of that ihe m ji ekwe wara truth ọ bụ eziokwu afụrụ anya observable truth because asụsụ anyị na-asụ is observation asụsụ Igbo is observation ọ bụrụ asụsụ is an observation of natural earth asụsụ Igbo observation observation of natural science because ihe mere na amụrụ ya bụ na 1900 there was a problem eze nri founded 1700 not 1948 no ezenri was found after ka e destroyed the empire of iru heru empire ezenri was found after the iru empire ezenri was found destruction mm, the islamic invasion ka m kwuo obere ka a ghara ịnụ ya all during the islamic invasion 642 AD ọ bụ from that place ka ezenri was found ka ihe nri aka nri gịnị bụ aka nri echi gịnị bụ echi chi gịnị bụ chi future ndị igbo ji wee tụ ịnụ sị anaghị eje ụnyaahụ eje na tata bụ gboo because onye igbo never give up ihe o mean we don't give up nri pụtara we don't give up na echi dị ime nke iru ụka that is why we found the kingdom of nri to continue the movement ndị a hapụzie ya hapụzie this natural science every information about creation is in Igbo language day to day Igbo language but ịkpọdoro ya isi naanị ịkpọdoro ya isi naanị ndị ọdịnaanị kwa ihe m chọrọ asị ndị Igbo what do you want ọkwa progress ihe ị chọrọ progress kedu ihe na-ejere ụka for what you want progress good life mgbe mgbe discover the electromagnetic all this energy on earth kedu ihe anyị mere we institute educational system called omenani omenani bụ educational system to cultivate to mold the brain of our people that's why eji eji ọjị eme omenanị ọjị bụ eziokwu bụ ndụ ọ pụtara is a symbol is an allegory is an allegory eziokwu bụ ndu ọfọ is an allegory gịnị bụ ọfọ ihe ọ bụla ị ma na a ga-eme gị owute gị emena ya mmadụ gịnị bụ ịgọ mmụọ this natural law of ordinary i discovera respect them maka na mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ ọ bụrụ na ị respectụghị ya they will confront you on the way ịnyụchie nsi ụzọ ị ga-ezu ijiji ọ ka a na-asị ịgọ mmụọ because this natural law we see them as mmụọ so that you don't break them go your way navigate them so that ị ga-afụ ihe ọma ị ga-afụ echi so omenani wi institution that's ọ bụ that institution ahụ ka anyị ji wee build ihe a na-akpọ ka anyị si na nwata wee mee creation ha navigatri this eh, eh, force of the earth anyị wee create ihe a na-akpọ nta akara wee create ihe na-akpọ ekpe wee create ihe na-akpọ nze na wee create ihe na-akpọ njọkụ all these things we create is an institution because omenala iwe omume omume gị na ani your character on earth how do you modify this character we created these things institution to make sure that onye ọbụla nọ na our land live a honorable life na ibiri ndụ nṅomi na enwere ihe ọjọọ na anị anyị igbo land is the first place enwere ihe ọjọọ n'ụwa we discover because we discover the energy force of the earth we discover them anaghị m ekwu ọ bụrụ okwu i can give you examples ọ ya ka eji wee sị gị na ọ dị naanị o oh, nna anyị e, so naanị ka ọ dị so naanị ka ihe a dị sinsi if we have this information then we can control the behavior of our people that is how we create omenani we created omenani anyị ekrietizie nsọ ala so that ị gaghị eme ihe a ka ị ghara ịbanye na nsogbu dee iwu ala na ọ bụrụ na ime ya eme anyị eme gị ihe dị otu a ka ị ghara ime ya ọzọ ka ị ghara ịbanye na nsogbu anyị eme ntọala ntọala ka ọ hụ na ije ịnụ nwaanyị jụkwa ese ọwụ na ije iji ịkpọ mmadụ nwa gị jụkwa ese jụkwa ese jụkwa ese ihe niile a nwere ọ bụ based on this natural forces so that you don't confront them maka iwere aka kụọ n'okwute okwute emerụọ gị arụ ịkụọ aka n'okwute o merụọ gị arụ so you need ndị mmụọ ebe a this is normal mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ onye nyụchiri nsị ụzọ na-ezu ijiji so ụnụ asịzị na onwe ụnụ ụnụ asịzị na mmadụ na-eme ụnụ onwe ihe na-eme ndị Igbo mmadụ n'ụwa ihe ọ bụla na-eme gị n'ụwa bụ ihe i metere onwe gị bikos ọ bụrụ na anyị soro ụzọ a na-agwa gị enweghị ihe ga-eme anyị n'ụwa ọ bụrụ na ndị Igbo soro ụzọ a enwere ihe ga-eme ụnụ bikos ụnụ amaghị na ụka bụ your problem ọ bikos of yu live this natural law na-ebi ndụ asị so bikos na ị hapụrụ destin ị hapụrụ ihe a bikos ihe ama a na-ekwu mgbe a na-asị ọ na-agụ mmụọ na-agụ mmụọ ọ bụ datin they purposely destroy this your omenani na ọdịnala ha mebiri omenani ka ị nwee ike ịgbara ya ọsọ ya ha bụrụ omenani tụfụ akpa ihe ha bụrụ omenani sị ka ọ bụ omenani wee educational sistem inside this omenani a na-akpọ ya culture gịnị wụ culture culture wee cultivated way of life gịnị wụ cultivate to plant seed how do you plant seed to create institution you see so the institution I create now onya bụ this four levels m gwara gị na this level four levels of institution onya because all this thing ga-eme ori your mind then ị ga-eji wee bie omenanya ha na-ekwu ekwu i wee bụrụ onye ji amat bụrụ onye na-eme omengomi n'ụwa simple as abcd so onye mmadụ pụtasị gị na ndị omenala na-agwọ ọgwụ ndị omenala na-eme nka ọdịnala nka ihe ahụ ịfụ na Facebook edere ọdịnala ọ bụrụ ọdịnala ihe ahụ edere na Facebook ihe bụ ụka go and read them ọ na Facebook ma ọ na Google ọsị ọdịnala igbo chikwu asị ya chikwu asịghị ya anyị ji wee mee nka ji wee mee nka all those things will born come because if you want to kill dog give it a bad name all those things na facebook about omenala igbo ma ọdịnala igbo asị asị because they can because igbo observable truth they cannot prove it based on the language they speak use the language give me the definition through that language edere ebe ahụ let me see gịnị bụ ọdịnala gịnị bụ omenala let them explain through that nonsense ha dere ebe ahụ ọ ga-asị ọgba nje ọdịnala gịnị wa nje definition of ọgbanje bụ gịnị i want to know kee definition of agwụ i want to know kee definition of arụsị i want to know all those definition you cannot give them then why ji ekuzikwe ihe na-ekwu kee i want to know your truth based on what give me the definition define those things ọkwụ na asụ english define them define those things ị na-ede agwụ osu ume define them in igbo language i want to know the meaning in igbo language na ihe a na-akọ enwere isi na ihe a na-akọ enwere isi ị na-asị na-esu mmadụ ọkpọ ị na-esu ọkpọ ị na-esu imi so kedu ihe mere destin na ihe a jụrụ ajụ na-esu mmadụ imi <laughs> ihe o mean secret it mean secret people who know the secret of these forces nothing more nothing else gịnị wu ume ị na-eku ume ị na-eku ume ị na-eku ume gịnị wu ume ume wu soul ume wu soul so mmadụ ume gị umesi ume so kedu ihe mere ihe ihe ajụrụ ajụ i don't know agwụ bụ gịnị agwụ bụ mmụọ something unstable character agwa mmadụ ịkpa agwa agwa mmadụ na-akpa akpa because it never ends character can never end character anaghị agwụ agwụ is on air ọ bụrụ na ọ bụrụ mmụọ ọ bụrụ oke ọ bụrụ oke ọ bụrụ enyi nna ya ọ bụrụ enyi nna ya ọ bụrụ ifeanyị ọ bụrụ ifeanyị ọ bụrụ okonkwo the character must be there onye ka eji wee sị na people you associate with decide your destiny that's why you got control your people so that they don't go away ha gaghị na ewe your land will spoil as long as na ọ bụrụ sọ gị nọ dị ndị mmadụ jụrụ eju na igbo people is everywhere so if you isi na onye na nke onye na nke you have a chaos inwe nwee na iberibe onye na nke onye na nke kere ebe anyị nọ ị gaghị eme nwe is impossible ị gaghị eme nwe you don't have option omenani ọdịnani i nwere option that is only way you can survive eziokwu na agba gị ị nwere option ọ bụrụ ngwa gị my choice my you don have a choice kata nnọọ America si ok American government and we don have a choice every America do as you like every America do as you like chek godie ka ị mara ka ọ ya adị so every Igbo man do as you like complain be it's impossible you cannot do as you like you must follow the due process or else agara aga mbi anyị anyị agha mbi onye ọbụla onye fụ ibe ya ogbuo ịfụ ya egbuo mmadụ na ala Igbo na-asị aka ọnụ ya ọgwụ enwere ike ọgwụ kwa 0.1 cent other people preventable death preventable death onweghị agbuo dọkịta ibuchere mmadụ n'ụlọ ọgwụ dọkịta agwọgwuo uwe nobody say anything nothing mmadụ ga-anọ otu ọsị ya ga-eme nka a ga-eme nka a ga-eme nka nobody say nothing onwere iwu onwere nothing enweghị ihe nothing absolutely nothing adị mma polisi adị mma kọtụma ka dịkwa proud igwe na ọ dị proud ame proud Christian ame proud this ame proud Igbo ame proud based on what ọ ihe m na-ajụ ndị Igbo based on what ordinary Igbo language we cannot make it vibrant otu Igbo language si wee dịrị ọnwụ na ihe a na-agwa unu now other people in africa maria they will learn igbo language as they learn chinese as they learn na agwa eziokwu other african people will learn igbo because there is so much information here there is so much information here e nwere ihe ha na-ama na english mana through igbo language they will know onye africa mara na igwe bụ mass a na-asị mass mass mass mass mass majority or mass this or mass that onye africa mara na igwe ọ ga-adịrị ya ọ ga-adịrị ya izi ikwu igwe dan na o ji ekwuwe masị because masị ọ gaghị aghọta ya a na-asị masị masị media masị majority masị population masị weapon masị dis. ọ mara ihe a na-akụ mana isi ya n'ihi igwe n'ihi igwe no anaghị ahụ ji n'aka na the atom mekiri datin ahụ ji n'aka the quantity the percentage the number the measurement of that atom because ihe ọbụla nwere atom n'ime ọ nwere mata n'ime na-emezọ ya ihe that is onyanwa na-eme onyanwa mekiri datin ihe anọ n'ime ya ọya ka ọ na-ekwu ihe ọ na-ekwuzi igwe mmadụ ọ mara ihe a na-akọ mana isi amasị ọ sị gị masị nna amasị ya ọ nke amasị nke a na-arụ arụ ka ọ masị nke gịnị ọ ihe ị na-akọ o nwere ike isi gị na ọ ghọtara ya o jechaa akwụkwọ n'obodo oyibo ọ sị yes ya na-asụ okpokpo oyibo ọ mara ihe ọ na-asụ ọ <laughs> ndị igbo ha maghakwa n'ọbụ ihe a na-asị emu emu anwụ ọnwa na kpakpando n'ọkwa ya ka a na-asịkpa energy frequency and vibration you can never know that nobody will ever tell you this thing nwere onye ga-agwa gị and agaghị m episis run ya ihe ị na-anụ everyday ndị west ji e, etu ọnụ Nikola Tesla Nikola Tesla energy frequency and vibration if you know this you know everything square na ndị Igbo ma anwụ mara ọnwa and mara kpakpando na ndị anyị ma the pieces ihe ọ pụtara ihe ọ pụtara life and anyị ma ya anyị ma ya na igbo igbo language anyị ma ya na igbo language ọ na english we know the interpretation the meaning in igbo language energy frequency and vibration anwụ ọnwa na kpakpa ọ bụ ya bụ ihe ịtọ a and if you know this thing enwerezi ihe ọbụla nọ n'ụwa you know them every movement of energy you know, if you know these three things their behavior you know everything on this earth because every other thing added is material and you can create them out of these three things. mechie akara ntị gị ụta ị ga-afụ na sound will change mechie akara ntị gị ị ga-afụ na the sound will change so ụmụ ibe ọ ka mma ka anyị ji n'oge chụba ego ojii ordinary interpretation of the natural force all philosophy we created this philosophy we created them bicos human being is then in primordial level in animal level then we created this philosophy to study the earth I study chaya wee si ha na this forces na-eme mmadụ ọ na-eme uvu eme uvu na-eme bugharị ukwu isi a na-eme ihe nina nọ ebe a ka o si apụta ewee kpọzi anyị the savior the master builders ọ ebe a nke anyị si wee nwee afọ a na-akpọ igbo ọ bụrụ anyị nyere ya onwe anyị the world just to us nna unu adịghị na-ekwu must you add spirit <laughs> must you add spirit ihe anyị na-ekwu ebe a bụ igbo ana m etinye obere oyibo maka ndị na-amarọ igbo ka ha mara ihe ọ pụtara n'oyibo mmụọ abụrọ spirit mmụọ bụ mmụọ mmụọ is not spirit because kaikai na anwanwụ spirit how do you say that <laughs> kaikai spirit spirit nke eji etekwe na otele spirit nke a na-eji achị ịgba mmadụ ọgwụ achị spirit nke ahụ kwa spirit so how do you differentiate this thing bekee na bekee na ọ na-agba aghara rapụnụ bekee mgbe anyị chọọ ịsụ asụsụ bekee for conversation ọ for discovery bekee is conversation ọ discovery that's why you have solar energy wind turbine Eh, eh, this dam eh, battery energy nwa bekee ga-asị gị knowledge is power nwa bekee ga-asị gị nwa bekee ga-asị gị knowledge is power nwa bekee nwa bekee strength power force energy the same thing <laughs> same but power ọ ga-asị gị power company that the same power company ọkwasị oh, gị electricity wụkwa energy inside the same power company ọsịkwa gị eh, knowledge is power kedizi ebe ị ga-eso eso confusion everywhere confusion confusion igbo nwekwere oh, o nwere ihe oh, mana at least nke igbo okwu bụ ụzọ wee bido dị okwu e, okwu bụ ụzọ wee bido dị okwu through that okwu ị mara ebe a na-eje like asị gị na chi bụ ike na igwe bụ ike ike ike ka ọ bụ mana igwe bụzi strength ịchọzi igwe bụ ike ọ ga-awụzi ike mana ike nke wụzi strength ọ sị isikwa na chi bụ ike chi yes mana ọ ga-awụzi nke fọs ọ bụzi strength ọ bụghị energy na fọs ọ wụzie na ike anyanwụ ike anyanwụ ehe ọ bụrụzie energy ọ ya ka a na-ekwu maka ya ụmụ ibe so igbo ka mma igbo ka mma ọ bụghị mgbe ọ bụla atụ ha n'igbo ọ bụrụ na ekwughị ihe ọ pụtara n'oyibo anyị agaghị eje ọwụrụ most of time ọ ọwụrụ the same thing ọwụ na ngwa unu mmụọ abụrọ dị spirit sef ọjọs ka ịma ka ama na-eji ya ama na-eji trili mmụọ abụrọ spirit ịghọta mmụọ abụrọ spirit ọbụrụ jọs ka a wee nwanne ma na-eji ya ama na-eji ịghọtara ka ọ ghara ịdị ka a na-eme so ụmụ ibe ọdịnanịwo the philosophy ọ bụ nyanwa bụ the cosmology ọ bụ nyanwa bụ the solve ọ bụ nyanwa bụ the mass that solve this energy of creation anyị nyobutere ya we founded it anyị nwa ihe ọpụta we founded the energy that's why ebe ọbụla ị ga n'ụwa you will see the symbol because we anyị we discover it Even though ọnụ even though enye high credit we don't care anyị achọrọ ịma we discover it now unu etorozie ndị a na-eji agwa ụrụ n'ebe ọdịnala ọdịnala ọdịnala unu a na-agụ ọdịnala the science dị naanị is about matter every matter ọbụla nọ n'ụwa anyị ga-adọtụ ya onweghị ndị tọrọ nọ n'elu anyị ga-adọ ọ anyanwụ na-acha ọ na-acha ihe ọnwa na-eti ọ na-eti ebe a kpakpando na-eme ọ na-eme ebe a nwaanyị <laughs> na ọ naghị eme dora saịd ọrụ nwere azụ nwanyị na ọ naghị eme na ya ka ọ chara jee ebe ọzọ nwaanyị o ji abụrụ ebe a ka nke ọbụla na-eme iburu <laughs> plen gị gbatị ya n'elu anyị adọtuo ya iburu moto gị fee n'elu anyị ga-adọtu ya inye mamịrị na anyụgo mamịrị elu mamịrị ahụ ga-agbatụkwa agbatu <laughs> ọ dịchakwa enu ọ rịtuo ọwa na-agwa ochintị na agha ezu so the magnetism dị ebe a the wave dị ebe a the electric dị ebe a so o nwere ihe dị n'elu ihe dị n'elu bụ ihe dị naanị ọwụ jos ọwụ ihe na-akpa satellite ihe dị n'elu bụ satellite ọwụ dị dị dị dị dị body ọwụ the body ọwụ the body pass of earth ọya ka ị na-afụ n'elu ahụ ihe ị na-afụ n'elu wụ the body pass of earth anything ọ bụla ịfụ n'elu wụ the body pass of earth from a to z from a to z and science approve gị go and do your own research go and do your own research ihe ọbụla ifu n'elu is body parts of earth satellite nothing more nothing else energy sun is a friction ọbụ bụ sparkle ọ ọkụ friction ọbụ ọkụ because ọnwụ na vibrate e much ọ bụrụ ọkụ so ọ ọkụ nothing more nothing else ị na-ahụ ka igbo na-asị kpa amachi is all vibration kpakpando is a vibration nothing more nothing else ọ vibrate ọbụrụ ọkụ ihe a wụcha ọ bụ from earth ọ earth pass ọwụ jiri na wụcha earth nwee the body all of them ọ bụrụ na ọ bụrụ ya ha gaghara acha hie ibụrụ otu ha agaghị acha ebe a why must anwụchala hie why <laughs> solar energy ije wetazie um, photon anwụcha the photon ọ convert to electricity mana ha na-aba abụrụ ofu mba ọ dị n'elu chukwu bi n'elu igwe n'igwe gịnị bụ igwe igwe bụ ịkwọ ihe to grind igwe is to grind kedu ihe ọ na-eme mmiri na-eme recycle ihe ọbụla gara n'elu ọ recycle ọya ọya bụ enu igwe then cloud na onwe bụ igwe because ihe ahụ mata mata na-enwero destination enwere igwe nwee igwe n'elu a so nwere heaven n'ebe ahụ ụmụ ibe onwere heaven nọ dị ya heaven is a condition of the mind the condition ndị Igbo 80 percent na-anọ n'ọkụ mmụọ because of the condition of their mind ha dịrọ happy they are not happy and if you are not happy you are in hell ịnọ n'ọkụ mmụọ ịdịrọ happy ịnọ n'ọkụ mmụọ so rapụ rapụ n'okwu ịnaghị enwe ịnaghị ekwe oyo oyo ọ bụrụ na ị nara ekwe oyo oyo nwanne ịnọ n'ọkụ mmụọ rapụ na akụkọ ọsọ gị jekwere ụka jegide jegide jegide ma ịdịrọ hapi n'obi gị nwanne you are in hellfire life and direct ka ihe na-akpọ gị obi aṅụrị gịnị na-akpa gị obi aṅụrị ịnọ n'obodo ndị na-eyighị ha adịghị ka gị they don't look like you <laughs> they don't speak your language they don't eat your food gịnị na-akpa gị obi aṅụrị ịba na tren ndị mmadụ ekpuchi aka n'imi pụọ ịdị hapi are you happy ịdịrọ hapi ị na-agba n'ụlọ ụka na-asị chukwu mere gị nke mere gị nke a o ihe chukwu ga-emere gị maka chukwu ukwu ka o ji arụ ọrụ ọgwụ na-edisaidi ihe a ga-eme ọgwụ na-edisaidi a ga-eme ọfụma a ga-eme ọjọọ that's why ji agwa ụnụ e were ọdịnala ya hazikwe ihe ka o si wee dịrị na mbụ anyị a na-ekwu oyoyo na anị anyị oyoyo na anị anyị ọ na nke ije na nke ndị England ije ịchọ ọrụ emegh gresis ije na nke ndị spen ije ịchọ ọrụ emegh ha gresis nwanne emee gresis na abụrụ na ịnweghị obodo isi a na-eme resist go to your place you don't have a land ị nwere obodo ije eh? Amerika ị na-aba ndị ahụ resist ndị ahụ resist go to your place don't you have a place ị nwere ebe isi pụta ụwa isi renu wee da eh? ọ na ndị ọcha ga-ekwesị ebe a chụpụsị everybody ha chụọ onye ọbụla chụpụsị everybody ebe a onye ọbụla na-abịa nne na nna ya edozi obodo ya anyị na-agbagharị ee eh? onye nke ndị egbu anyị ndị ata anyị enweghị ihe anyị kedu what have we done kedu ihe anyị mepụtagoro kedu ihe anyị mepụtagoro we never done anything this life nweghị ihe anyị mepụtagoro ebe a anyị na-aba mba na-awa anya kedu ihe anyị mepụtagoro as a human being a ga-eji atụ anya egwu we created this life we give these people science asị unu bịa ka anyị jee mekwa ihe nna nna anyị ha mere bụrụ mmadụ na-asị mba kedu ihe unu chọrọ ị chọrọ Jizọs nwa ọnụ jee n'igwe na die and go leave us here nwoke hapụ anyị ebe a because we want anyị chọrọ we want to build we want to build a place called home here on earth isi mba ị ga-achọrọ ije n'igwe ngwa go na isikwa mba eh? so ụmụ ibe ọdịnala igbo sọsọ ofu ka ọ dị ọdịrị ịbụọ ọ ya wụ the mathematics discovery of natural force omenala bụ the educational system to mold and cultivate the brain of our children ọ bụ ihe ọ bụ onye na-achụ àjà egbu ọkụkọ you are on your own ọ bụrụ omenala igbo ihe ahụ between you and your ihe ihe what you know is what you know if you know that if you give ichi igbuoro ọkụkọ chi gị gbuoro chi gị ọkụkọ adọnti chigo na-ekwu okwu mba the only mouth your chi nwere is you your chi don't have any other mouth than your own your chi don't have any brain than your own your chi don't have any hand than your own so kedu onye gwara gị ga ebe chi gị nọ wee gwa gị gbuori ya wia kedu ebe chi gị nọ wee gwa gị gbuori ya ewu na ebe where i don't know because that's why nji si gị ordinary wa observable truth you must prove it ọnwụ na prove ya aka n'anya pịa ma gị mgbede ọụka ahụ eluo m gị n'isi mgbere ọbara ụka ahụ were ya fịakpọọ gị anya ụmụ anụmanụ enweghị ihe ọjọọ ha mere gị na-egbu ya igbusie ya ị na-asịrị ihe anaghị agara gị ọfụma ha ụka na ihe gara gị ọfụma ụlọ maka ihe ọbara do you know what is blood ndị nwụrụ n'ala Igbo olugo ka ala Igbo mechie blood throughout away in igbo soil orugo na igbo igbo even self chukwu na-emere ụnụ ebere unu nwa na-eche chukwu na-emere ụnụ ebere because isi adịrị ụnụ mma kedu ebe ị fụrụ dịta aka ntị na-eme n'ụwa na-aga ọfụma where you throw blood like this how can you waste a blood like this ịma ihe o tekiri nature to create a human being even ọkụkọ even nnụnụ do you know what it take to create nnụnụ ịma ihe o tekiri to create ọchịcha eh kọmọn moto nkịtị gaghị arụnwu ọdịnarị moto erunwu ọdịnarị mechin irunwu ọdịnarị baisikụl irunwu nechọ tacha ahụhụ krieti human being ije gbusie ya gbubisie ya in fact ndị afrịka unne disgreti even unu nwa na-egwu maka chukwu chukwu chukwu chukwu unu na-edisgreti chukwu bikos ọhụrụ mbụrụ chukwu a unu na-eme ụdị ihe a e in fact ewerezie akpọ m ndị ọzọ sị ha bịa wipe one of these people out from here were this yani nwere uru ha bara wipe these people out the life of the world is based on igbo people the world you see is based on igbo people ọ bụ the idea to govern enwere ebe a na-eme eziokwu bụ ndụ n'ụwa there is no place eziokwu bụ ndụ on this earth tinye ego ka ije let's go and do tinye ego gị ka ije there is no way emere eziokwu bụ ndụ n'ụwa ọ bụrụ onwere ebe ọ dị ebe e nwere n'ụwa onwere ebe ọ dị onwere ebe edere nwa mmụọ emegbu na nwa mmụọ nwa mmadụ emegbu na nwa mmụọ as their ihe a gwara bụ lọ law principal law of Igbo land the three principal law that Igbo land bụ ihe a gara eziokwu bụ ndụ nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ natural justice onwere ebe ọ na-eme n'ụwa only in Igbo land so the savior of earth ndị ụwa nwa bụ dị n'aka ndị Igbo but ndị Igbo without omenala how can you solve the problem ụka wu problem already ụka is a problem every religion is a problem they are brainwashed and confused only people who know about this natural law can do it maka ndị ndị otu nzuzo nwa bekee ha na-ebenefit from stupidity of people ndị otu nzuzo nwa bekee they are benefiting from the stupid stupidity of the masses so o nwere mgbe ha ga-emenwe ihe ọma maka ha chọrọ ha mee ihe ọma ndị mmadụ a ga-amara ihe so ọ kara ha njọ mana ọ bụ na at least ọ bụ na ime ọdịnala n'ala Igbo Igbo 10 years time market somewhere 10 years time you will see the change ifu ana Igbo ifu ana Igbo ị na-asị gasị ọ Igbo bụ ihe a nwanne eziokwu bụ ndụ ihe ọjọọ ana maka eziokwu bụrụ ndụ ihe ọjọọ a nakwa ịma ihe ọjọọ wigo ewe nwa mmụọ emegbuna nwa mmadụ nwa mmadụ emegbuna nwa mmụọ ihe ọjọọ wigo ewe Mbụrụ onye kụrụ ka ọ na-aghọ ihe ọjọọ wigo ewe with these three principles pia the culture life and direct anyị etizie four institutional level which is ntakara which is um, ekpe which is nzere ọzọ which is ndị njọkụ which is university anyị mee this nwanne ihe a otu ihe m gwara ụnụ normal thing everybody can do this is culture ihe a bụ anybody anybody can do them on earth onwere onye gịnị ya nwere ọgụ onwere onye gịnị ya nwere iro onwere onye gịnị ya na-agba mgba onwere onye gịnị ya na-ama n'aka ibie n'udo nwụọ n'udo nwụọ nwụchi gị nwụọ nwụchi gị ndị ochi agaghị achọ gị abịa maka ndị ochi bụ you created ochi out of your stupidity and laziness you created evil mind because you are not responsible irresponsible ị gaghị enwe ndị ochie around you because ndị Igbo mgbe ndị ochie ya nwere ogbenye ndị ogbe na-enyere aka ọgaranya onye ọ gaziere onye so nwere ihe a na onu nwata ọ nụrụ disi poverty of nwa bekee unu bubatara ya na anị anyị si ọ poor people poor people ndị igbo enwere pụọ, ihe anyị nwere ogbenye ndị ogbenye nyere aka everybody is privilege everybody in igbo land is a privilege human being e nwere ogbenye e amaghịzị m ebe nganga si wee bata nganga abatago mebie anị onye igbo ọbụla chọrọ ịza chief onye igbo ọbụla chọrọ ịza chief chief chief chief chief chief onye nwana onye ga ezi ochie o ochie ọgba ama ọ chọrọ ịgba ka ya ọ chọrọ ịgba kayan ọ chọrọ ịrụ em ka okeke ji serami ka ebe utie ka okeke because ọnwụ na ị nwere pride you must look for pride anyị ga-enye our people pride through this ọdịnala ịgụsị akwụkwọ n'ọdịnala nwanne ị ga-enwe ọrụ ọrụ na-eche gị eche ịgụsi akwụkwọ n'ọdịnala job is waiting for you it's an offer because ị mara ị gara mara ihe you are coming out with intelligent brain you are coming out with a creative mind so you, eh, you have future inwego future ịgụsị akwụkwọ n'ọdịnala inwe future you come out human being dị responsible zuo ụmụazị gị bara society anyị uru society anyị bara ya uru ịbara ndị Igbo uru both home and abroad ha na-ekwu maka ya ọdịnala bụ ndụ ọ bụrụ ọnwụ onye na-aka ntu achụ àjà ọ bụrụ onye ọdịnala ọ na-emere onwe ya out of ignorance anyị ga-eme baptizim nsogbu adịrọ don't worry yourself ndị ọrụ anụ we will baptize them ha bụ ndị nara akụ nna ha n'iyi the are son we will forgive them and baptize them into the kingdom of God ndị na-ekwu God ọkwa ha anyị so ụmụ ibe ekene na-ekene ndị kwere n'ọdịnala ndị nụrụ eziokwu ma kwere ekene m na-agara ha maka na ọ izi mmadụ ịnụ eziokwu kwere ọkwụrụ ma <laughs> ọ dịrịkwa izi mmadụ ịnụ eziokwu kwere a sị na ngozi otito dịrị ndị nụrụnụ ma kwere ọkwa nke ndị ụka ahụ na-asị afọ n'anya ekwe mba nke anyị bụ afọ n'anya ekwe observable truth ọ ihe anyị nọ observable truth ọsụ nna nna anyị ha ji wee ọka esi wee zụọ anyị anyị ma ihe ọdịnanị pụtara ọdịnanị anyị ma ihe ọ pụtara mara ihe omenanị pụtara mara ihe nsọ ala pụtara mara ihe ntọala pụtara mara ihe iwu ala pụtara mara ihe igbo pụtara ụmụnne m ọkwanụ ka ọ dịrị anyị na mma ka anyị na-ekwu ọ bụrụ na anyị macha ihe niile ha niile apụtara ka ezi ihe ọzọ chere ka ihe anyị ajọsụ na-ekwu ọdịnala na omenala biko no mpa anyị na-ekwu ya maka na enwere ihe dị ya n'ime na-asị na igwe bụ ike ọ bụ dị substance nọ n'ime ya ihe nọ n'ime ọdịnala karịrị akarị ụmụnne m ihe nọ n'ime ya karịrị akarị that's why ha ji si gị never you go back to Egypt that's why ha ji gị never you go back to Egypt why gịnị bụ arụ arụ magnet ọ bụ magnet gịnị bụ chi eletrik gịnị bụ arụ chi electromagnetic ọ ya ka eji si gị don go there na arụsị bụ ndị mmụọ eletrik bụ ndị mmụọ eletrik will kill you natural electric kills ọ na-egbu mmadụ arụsị na-egbu mmadụ because ọ natural force arụchi arụchi yes is electromagnetic electro and magnet ọya bụ arụchi then arụsị nke ị na-ekwu wave electromagnetic wave oya bụ arụsị ọ na-egbu mmadụ yes of course is natural force if you tamper with natural force o gbuo gị nwụọ o nwere ebe ọ dị ọdịrọ see it you don't see electromagnetic you don't see electromagnetic wave you can only see them on radio you can only see them on television you can only see them on computer because they are the energy moving anyị use our hand to make them work ọha moto ị na-afụ n'anya anya ha plan ọya bụ arụsị ahụ na arụchi ahụ ị na-afụ onye nwa wụdị chirine ọya wụdị chirine ị na-afụ there we make them make the oscillator ọ na-akọ wave because sound wave iruo na arụsị kwuru okwu ihe ga-eme gị if you go to a shrine stay mute nothing will happen to you or when you speak then the wave change the wave because the sound change the uh, frequency the sound na change the frequency life and direct so ọ bụrụ na enwere ije ebe ahụ tụwa ọ bụrụ na anyị e setịrị datin wit a light detector bikos ihe na-akpọ ọrụ nsị nke ahụ unu na-ekwu a na-edebe edebe e, na chirine ọrụ nsị ka anyị na-akpọ ya bikos we purposely created it for light light detector ije ebe ahụ asị asị bikos no wave ka ọ bụ wave electromagnetic wave iru ebe ahụ asị ya asị ọkụpụgara oyi arụrụ arụ natural a na-arụ ya arụ nwanne otu esi arụ kọmputa ka esi arụ ya with natural natural materials ịghọtago o nwere ebe ya materials ọ material sayensị ka de a material sayensị o nwere ihe ọdatụ spirit spirit spirit spirit a na-agbagharị a na-egbu mmadụ ọ na-akọ ọgwụ ọ na ebe ka a na-akọ nwe ya John Johnson na-akọ ọgwụ gịnị ọ bụrụ na a na-akọ ọgwụ mmadụ aga na-eje na-eje ochi na bankị oru ebe ahụ kọ bank manager ọgwụ na bank manager alahụ ụlọ bụrụ ego pụọ o ebe ahụ kọ bank manager ọgwụ bank manager alahụ ụlọ bụrụ ego pụọ na o ji odechi jirikwa egbe iji odechi kedu ihe iji egbe mee debe dị egbe were odechi na ebe ọ bụ na odechi na-arụ ọrụ <laughs> nwanne ihe anọ sayensị ka anọ ihe anọ sayensị ka anọ ọ sayensị ka anọ nwanne ọdịnala wu diktetọ onye nwa sayensị mat ịchọ mpisi isi isiere ụnụ mpisi isi ebisi plen episi isi mie ihe moto episi isi mie ihe ụnụ amara ihe a na-akọ n'ọnụ igbo ka ndụ dị n'igbo ka ndụ dị n'igbo ka ndụ dị pụtaba na ebe ahụ n'ụzọ adịrị ya na-eje ụka ijegodo ụka tụrụ 100 million years ka nebe na ha tụrụ biodo bicycle bụọ ị nweghị ike ịmụta ka esi arụ bores na Bible neva not in every church in this world never learn how to build bores ordinary free education will give you free education based on nature you go and build yourself we give you brain anyị ga-enye gị brain give you brain free of charge give you free brain you use jiri ezuọ ụmụ gị ji ezuo ụmụ ụmụ gị ji ebara anyị uru ihe ọdịnala bịara to give you brain to grow to develop ịdị proud of igbo ịga amerịka a na-asụ asị onye igbo ebuere gị isi anị ndị igbo ebuere gị isi anị nke ọ na-emezi ndị igbo na-ama ha aka ntị ewere ndị igbo na-aya ụka were ha na-aya ụka <coughs> ndị igbo ndị igbo abịakwana onye ọbụla na-agba ọsọ mba <coughs> nke a bụ ebe ọbụla afụrụ m nwere nsogbu enwee nsogbu na nasa achọba ndị igbo enwee nsogbu na ụlọ ọgwụ achọba ndị igbo ebe ọbụla e nwere nsogbu na demokrasi asịkpọwanụ ndị igbo biko chọọrọ m onye igbo ọ ndị igbo nwere eh, na solve problem they are solve savior oh, igbo pụtara solve to solve igbo mkpa igbochi mmiri ọ bụ ihe igbo pụtara to save to solve ọ bụ ihe anyị kwesịrị represent n'ụwa ọ bụ ihe anyị represent na this world to save to solve that's why they kill you because you are their god you refuse to be their god ụmụ gị na-achụ gị ọsọ ka ha gbuo gị your children is chasing you to kill you because you refuse to kill them the madness they have you have to cure them the madness or not you ị ga-agwọ ha the ọrịa they are mad and you must cure them their madness ịgbapụ ọsọ ha chụrụ gị na-eje na dịka mmadụ ịhapụ nwa ya onye hapụ nwa ya na-agba nwa ya na-asị ya baba bịa ebe a come here Africa depend on ndị Igbo the whole world at large depend on ndị Igbo to save them so nwere ị gaghị agbata nwunye n'ọsọ why the world hate you why did the world hate you because you refuse to solve them cure them obodo <laughs> ma nke si ekwu ya ekwu obodo enwere eze ka ọsị oh, ma m kesi ekwu datịrị echebugo m kesi ekwu ya so ụmụ ibe ọ bụrụ na na-azọ azọghị ụwa ndụ ụwa ga-achụ ebe ọ bụrụ unu jere ụsọ mba n'ime onunu ha chụkwa unu ejedi ya maka ịzago dị afa igwurugo sevio igbo iwekwara sevio you must save them ọkwa gị bụ jizọs kraịst a na-eche jizọs kraịst ndị juu na-eche ndị juu chegide jizọs ọga <laughs> ndị igbo na-eche jizọs chefuo na ha bụdị jizọs na ha bụdị sevio <laughs> ọwụwa onye bụ jizọs n'ụwa ọ sevio ka a na-ekwu hu save shall shabi. save a sị na onye abụghị onye na-abaptize ma ọ dị na mkpa ma ọ bụrụ na ụkọchukwu anọrọ nso igbo ọkwa aka ụnụ ka ọ dị ọnụnwa bụ ndị na-egbo mkpa ịda ya ute ka ọdịnala to cure these people their madness ọ ị na-agba ha na-achụ gị ị na-agba anaghị achụ gị ọdịnala bụ ebe ndụ dị ụmụ ibe aga m eweta okwu a na njedebe nke taa echi ka anyị bidokwa na ebe ọzọ ebe anyị kwụsịrị oge na-adịghị anya anyị ga-agbasabazi ozu asịba ozi ozi na ala Igbo na anyị na-awa ọkụ ya ka studio anyị na-adịrịdị na ọdịbagoredi anyị ga na-agbasazi ozi ozi anyị na-agbasa ebe a gara agazi n'ụwa niile mana ala Igbo ndị Igbo bụ mmadụ e nwere ndị Igbo bụ mmadụ n'ụwa hapụrụ ihe anụ na-akọ maka ihe anyị na-eme bụ na anyị na-eme maka ndị Igbo bụ mmadụ ọbụghọ ndị Igbo na-abaghị uru enwere ndị Igbo ghọrọ ahịa enwere ndị Igbo ghọrọ ahịa ha chọrọ ịghọ ahịa dị ha ghọrọ ahịa nsogbu adịrọ mana anyị ga-agbaghara ha maka ha amaghị ihe ha na-eme anyị ga-agbaghara ha na ha amaghị ihe ha na-eme agbachi ọsọ agụọ maịlị ndị igbo nọ n'ala igbo na-anụ okwu a ọ na-emewe obi aṅụrị ha wee sị na anyị ga-enye anyị ebe anyị ga na-agbasa ozi ka ndị ụmụ anyị soro wee nụkwa ihe ha na-anụ n'ọdịnala awụkwa ha ihe ha na-eche na ha chekwa na ọdịnala agụ arụsị eme nke a chụọ aja egbu ọkụkọ na ha chekwana ihe ọdịnala ebe ekwe bi nsị ya mba ọ bụrụ ya na ọ bụrụ ebe ekwe bi na ọ bụ ya nghọtahie ka aghọtaghiri na ọ bụ nghọtahie which is na a ga-esi na a ga-enye anyị ebe anyị na-agbasazi ozi ka anyị wepụta ozi ọma na anị nna anyị na ọ nke a na-agbasa n'ikuku na ozi nke a na-agbasa n'ụlọ anyị wee sị ngọzi dịrị ndị dị otu a anyị si ekene dịrị ndị dị ndị nụrụ makwere ụhụ ndị ntị ike ndị ntị ike wụbụrụ blọkhed and ịma ihe na-eme blọkhed ekweghị ekwe na ekwe n'ude blọk blọkhed na-ekwe n'ute ekwere baịbụl ivin baịbụl kwurie na ndị mere dia brain block their brain ma nke osi ekwu ekwu like iron like still iron they see truth and they refuse to believe at the end of the day kedu ihe na-eme onye nụrụ eziokwu chụọ eziokwu ebe ọ bụ na ndị igbo si na eziokwu bụ ndụ mmadụ nụọ eziokwu okpere eziokwu ọ na ibụrụ onye igbo maka a sị atụọrọ ọmara ọmara atụrụ ofe ka ofenye isi n'ọhịa igbo bụ alegori ọbụrụ language isi an alegori ọ bụ inu igbo bụ inu ọbụrụ language ọwụ interpretation ịchọzi ya ịma ịmara ọ bụrụ na ị chọrọ ịma isoro ndị 1900 Igbo British and uh, sink in the ocean asị m ka ọ dịkwa na echi ụmụ ibe ka nke onye na-eme ya gazie nke onye na-eme dị mma ya gazie nke onye chọrọ dị mma ya gagharịa mana nke ị na-eme na-adịrọ mma wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ na ndị Igbo anaghị eme ihe ọjọọ ndị Igbo eme ihe ọjọọ a na-ejide ha <laughs> ebe ọ bụla ije n'ụwa ọsọ ndị Igbo ka na nga ọ bụrụ na ọsọ ha ka eme ihe ọjọọ mba maka na ndị Igbo anaghị eme ihe ọjọọ ime ihe ọjọọ ejide onye Igbo mee ihe ọjọọ ejide ndị ọzọ nacha fri ejide onye Igbo ụlọ ahụ mgbe ndị Ghana na-eji akwụkwọ ndị Naijiria emetara bụ onwe ya na-ejide ndị Igbo were feka akwụkwọ aha jee ejide onye ọbụla ga-ebu ahịa n'ụwa buo ọgwụ zụọ ihe niile ejideghie e onye Igbo jee dị ejide onye eji ejide eji ejide onye Igbo ọ maka onye Igbo anaghị eme ihe ọjọọ osisi eji ama atụ aghụghọ isi eji aka ọnụ mba so ụmụ ibe udo dịkwara ụnụ ka ọ dịba na echi